ndị hibru isi nke iteghete ya mere ọbụna ọgba ndụ mbụ nwere ihe dị iche iche agụrụ n'ihe ziri ezi n'ikpere chineke nwekwa ebe nsọ ya bụ ebe nsọ nke ụwa nke a n'ihi na edoziri ụlọ ikwu ụlọ mbụ nke ihe ịdọba oriọna ahụ na tebụl ahụ na ogbe achịcha ahụ a na-eche n'iru chineke dị n'ime ya nke a na-akpọ ebe nsọ ma mgbe a gabigasịrị akwa mgbochi nke abụọ ụlọ ikwu nke a na-akpọ ebe nsọ kachasị ebe nsọ niile dị nke nwere ebe ịchụ àjà ọlaedo isuru ihe nsuru ọkụ na-esi isi ụtọ na igbe nke ọgba ndụ ahụ nke a machitara ọlaedo gburugburu n'akụkụ niile nke ite ọlaedo nke nwere mana dị n'ime ya ya na mkpanaka ahụ nke Ron nke mara ifuru na mbadamba nkume abụọ nke ọgba ndụ ahụ ma n'elu ya cherubim nke ebube dị na-enye ebe a na-eme ka obi Chineke juru ndo nke anyị na-enweghị ike ikwu okwu banyere ha n'otu n'otu ugbu a ma ebe edoziworo ihe ndị otu a ndị nchụàjà na-aba n'ụlọ ikwu mbụ mgbe niile na-ekpezu ekpere niile ha ma naanị onye isi nchụàja na-aba n'ụlọ ikwu nke abụọ naanị otu mgbe na-arọ. na-agbaghị aka ọbara nke ọ na-eche n'iru Chineke n'ihi onwe ya na n'ihi amaghị ama niile nke ndị Izrel ị na amụọ nsọ na-egosi nke a na aka amaghị ka ụzọ ịba n'ebe nsọ ahụ pụta ìhè mgbe ụlọ ikwu mbụ ahụ na-eguzogide ugbu a bụ ụlọ ikwu nke bụ ilu a tụrụ oge nke dị ugbu a a na-echekwa ma onyinye ma àjà n'iru Chineke dịka ilu ukwu ahụ si dị bụ ihe a na-apụghị ime onye na-ekpe ekpere ka o zuo oke n'akụkụ akọ na uche ebe ha bụ naanị ha na ihe oriri na ihe ọṅụṅụ na ime baptizim dị iche iche ihe dị iche iche nke anụ arụ agụrụ n'ihe ziri ezi enyere n'iwu ruo oge imezi ihe ma Kraịst ebe ọ bịara ka ọ bụrụ onye isi nchụàja nke ezi ihe niile gaje bịa o sitere n'ilu ikwu ahụ nke ka ukwuu na nke zuru oke karị ọ bụghị nke eji aka mee nke isi ya bụ ọ bụghị nke okike a o sitekwaghị n'ọbara nke egwu na nke ụmụ ehi kama o sitere n'ọbara nke ya onwe ya baa n'ebe nsọ naanị otu mgbe ebe ọ chọpụtara mgbapụta ebighị ebi n'ihi na a sị na ọbara nke egwu na nke oke ehi na ntụ nke nwa agbọghọ ehi mgbe ọ na-efesa ndị emerụworo emerụ na-edo mmadụ nsọ ime ka anụ arụ ha dị ọcha ọbara kraịst onye sitere n'aka mmụọ ebighị ebi onwe ya na-ataghị ụta n'iru chineke ga-esi aṅa ghara ime akọ na uche anyị ka ọ dịkarịa ọcha nke ukwu rinne pụọ n'ọrụ niile nwụrụ anwụ ikpere chineke dị ndụ ọ bụkwa n'ihi nke a ka ọ bụ onye ogbugbo nke ọgba ndụ ọhụụ ka ọ ga-abụ ebe otu onye nwụrụ ịgbapụta mmadụ n'aka njehie niile nke dị n'okpuru ọgba ndụ mbụ ahụ ka ndị akpọworo wee nata nkwa nke nketa ebighị ebi ahụ n'ihi na ebe ọgba ndụ dị ọ dị mkpa ka ọnwụ nke onye gbara ya dị ya n'ihi na ọgba ndụ na-eguzosi ike n'elu ndị nwụrụ anwụ n'ihi na o nwere ụzọ ọ ga-abụ ihe dị ike mgbe ọbụla onye gbara ya dị ndụ ya mere emeghị ọbụna ọgba ndụ mbụ ahụ ọhụụ na-ejighị ọbara n'ihi na mgbe Mosis gwara rịị ndị Izrel niile ihe niile ọbụla e nyere n'iwu dịka iwu ahụ si dị ọ naara ọbara nke ụmụ ehi na nke ewu niile ya na mmiri na ajị anụ uhie na hisop wee fesa akwụkwọ ahụ onwe ya na ndị Izrel niile sị nke a bụ ọbara nke ọgbụgba ndụ ahụ nke Chineke nyere unu n'iwu o wee were ọbara ahụ fesakwa ụlọ ikwu ahụ ihe niile nke ife ofe ya otu ahụ ọ fọdụrụ ihe nta ka m sị na ejikwa ọbara eme ihe niile ka ha dị ọcha dịka iwu anyị si dị ọ bụrụkwa na mwụsi ọbara adịghị mgbaghara mmehie adịghị ya mere ọ dị mkpa ka e were ihe ndị a mee ka ihe nṅomi niile nke ihe niile dị n'eluigwe dị ọcha ma ọ dị mkpa ka e were àjà ka ndị a mma mee ihe ahụ onwe ha nke dị n'eluigwe ka ha dị ọcha n'ihi na kraịst abaghị n'ebe nsọ eji aka mee bụ ihe atụ yiri ebe nke bụ ebe nsọ n'ezie kama ọ bara n'eluigwe onwe ya igosi onwe ya n'iru chineke n'ihi ya ugbu a ọ bụghịkwa ka o wee na-eche onwe ya n'iru chineke ọtụtụ mgbe dịka onye isi nchụaja na-ewere ọbara na-abụghị nke ya na-aba n'ebe nsọ kwa arọ n'ihi na asị na ọ otu a ọ ghaghị ịhụ ahụ ọtụtụ mgbe site na ntọala nke ụwa ma otu ọ dị ọ bụ naanị otu mgbe n'ime nrụzu nke oge ndị a ka e meworo ka ọ pụta ìhè ka o wee site n'ịchụ onwe ya dịka àjà mee ka mmehie ghara ịdị ire dịka ọ bụkwa ihe edebeworo mmadụ ka ha nwụọ anwụ naanị otu mgbe ma mgbe nke a gasịrị igbe so ya n'ụzọrọ otu a kraịst ebe echere n'iru chineke naanị otu mgbe iburu mmehie niile nke ọtụtụ mmadụ ọ ga-emekwa ka ndị na-eche ya hụ ya anya nke ugbo abụọ ma mmehie adịghị ya ka e wee zọpụta ha